beauties, ignore this heat. Just came out from the bathroom. Let me sit down. Beauties, so this will be a start of a new vlog. Ekushimi Sue Ibona. Can Sue Ibo eh, for the intro. So, I'm picking up this camera today for the first time since I returned from Port Harcourt. You can't believe this. And I feel I feel nervous, like I feel new in this game. <laughs> so this is a vlog, Igbo vlog. I want to try this Igbo vlog. Yes. Let's start. Eh, no, no, no. na Chineke, eh? Nyaa, ka ihe a na-akpọ vlog n'oyibo. Ihe olele a m emere unu taa. Central Igbo, ada atọ m oh local igbo na-atọ m ụtọ I watch go me a lot of content creators marry her. I watch go me a lot of because let me do the intro in English first. maybe. So welcome to this vlog. I'm gonna do a lot today. I want to film currently, shoot a sit down video, and then after that I will step out. But first of all, I want to do makeup, like beat this face and get dressed. So all these things you're gonna watch in this vlog, the only difference is that I'll be speaking Igbo, yes. So if you want to hear me tariye Igbo, voka Igbo and riwacha Igbo in this particular one, then please make sure to keep on what? Umuoma na chineke, so I reject every spirit of soul. <laughs> Oh, ihe ọ ga-agakwa aga, ihe ọ ya ekwekwa mee. ka anyị na-aga n'ubi ka ji na-akagodo ka anyị na-enene ọ bụzi na enene ma o kwere nna anyị alalie anyị alalie na borrowed language nke a kpọrọ English ya kpara sonye anyị n'ọnụ si anyị sụba ka m pụpụta efe niile m meji wee tee ife n'iru wee chọọ ọnụ mmanụ dịnụ ka mmadụ ọ ma ofu onye otu n'ime anyị unu ga-ama ya akpọrọ ya mommy who cares to care o si ala mfobos mf o si ala bekee wee nata so eo so agha akwa na-ekwe mmeghali ya na-alụ Chineke na-egbu Chineke na-agbọrọ Chineke na-egbu Chineke na-egbu

chebe concealer nwa fa kpọrọ ya njọs were ife eji edozi ife etemete ndị oyibo kpọrọ pawuda mana nke a karịrị ka m si acha nke a chakanarịrị nke afọ nke a bụ nke ndị na-adị ọcha ya m wee weziere ya wee jọs jọs bụ na oyibo wee nye a wee goduru ya wee tesatụnụ ya ka ọ dịkwa ka etemie ife ahụ akpọ kọnsila igbo bụkwa agbala mana onwe ife a bịa na-asị oyibo bụ agbala mana nke kịta ọbụ ọzọkwa oyibo bụ agbala na oyibo bụ agbala ọbụla obele ife mana anyị karago na aya emi ya bụ na aya emi ya so mma bịa ebe a were ife dịtụ oji m tachara ife ndị niile dị oji gị e. ka m were ya kesatụ n'akụkụ a ka m wee dozinachakwu ya ka ọ chịkọọ ọ dịkwa ka ekwugokwanụ m okwu rinne ọ dịka mma agbanyụ emesịa ka iPhone mma anachita n'azụ o mechie ka m ka m gosi unu ife nteta ka unu fụ ka ọ ya dị maka na ife onyonyo dị m n'iru na-abịa ọ na-emechakwa nka ọ na-eme m ka m na-egbu oge ka m adi ọzọ ọsịsọ ya biko nyenụ m ohere ka m gbanyụọ mana m ma abịa ọzọ ana m anachita ntecha ọfụma i nee anya ịfụ na ọchịkọwago nwa obere kwa ụnụ fụ na ọ na-achịkọ nwa obere ife ahụ m were tee ebe a nụnwa mezie ya ọ dịka etere m kọnsila mana etere m kọnsila ọkwa etu a imekọnata nwa obere ife ọ dịghị ọsịsọ ijebe ebe ị na-eje so ana m abịa ana m anachita azụ chere cherenụ m ka m bịa beauties magodi emechegokwe adịkwa m oyi <laughs> adịkwa m mma ọkwa m n'ife ntị n'iru amazikwa ka m dị mana ka m yinye efe m a na ka m mesi wee mezie ife nchi ime oke yinye dị m mgbara ntị m ama m ma ọsọm ka ọ na-ahịarị iyi ka efe a na-akpọ wọchị n'Igbo elekele elekele mgbaaka ọkụ ya ama m ọsọ m ka ọ na-ahịa arụ iyi ya ife nke anwa ọhịa gbugo m na-arụ eziokwu mana a ya ife emere ya onwekwanụ ife dị aṅaa mma eme na-abụrọ ka nkonye ife na-arụ wee kochie ka nkochie aka efe a ka m wee nọziara na ka mme ife nchọ ime mmechezie nke ahụ enwezi m ike ite efe ọzọ yitazi efe ọzọ wezere efe ọfụ anwa yitazi wee mekwee ife onyonyo ọzọ efe a eh, ọ na-egboro m mkpa nke ukwuu ndị ma m mgbe ndị ime ya echeta efe a ya ka m ji wee mee fotoshut a ndị dị ime na-akpọ premataniti maternity photoshoot ọ ife nkonye a ka m ji wee mee ya bụ ife gịnị bụ gwụkachaziri mmiri efe iyi akwa ọ ga-adịgodin ka m mee ife nchi ime mmechazie nnaghachitezie ka anyị kwuo onwekwa ife dị aṅaa na ka m mechie vlọg mme ụbọchị nsi si wee na-abata mm, nke anwa ka nchi ime kịta mmechazie ya nnachite ka anyị sụọ beauties emechagokwa m ya bụ na m na-eyipụ efe kịta jeze mere ụmụazị a nni ụmụ ejima nni meziere ha nni nyoda dị ifa ka onye m aka na-enyefa yinyekwa efe bịa mmekwa nke ọzọ m chọrọ ime this is 3pm ụmụazị riri nri ụtụtụ since ebe 10 aghọtara m nnọọ mana ka nne negodi ife fa na-eme ma fa na alalụla ọ bụrụ na fa ka mụọ ya ma na mma ejisi ike merụ ha nri kịta ọkwa ụnụ fụ na ụmụazị a ka mụ anyị ụnụ mụ anyị ụnụ aghara eri nri ụnụ aghara alala ụla nachi azụ ka ebe ọ na-eje Papa gịnị cheka mmeta aka na-achọrọ iri ndo cheka mmeta aka faka m nwanyị di m jos na-agwa m ka anyị na-eri nne ụtụtụ na anyị eje meru ka m si dị mana ọ bụrụ ije kpọba ndị mmadụ anyị ajọs nọkọrọ ọnụ enyi ya nwoke na-akpọ na ezinụlọ ofu enyi nwoke na ụmụ ya na nwunye ofu enyi nwoke na ụmụ ya na nwunye na anyị nwa anyị ncha eje ofu ebe ọ si n'Ibiza ọ kpọrọ ya Ibiza na Abakaliki striti n'Ọka anyị jezi ebe ahụ anya nọrọ ebe ahụ ụmụazị akọtụ ọkeke ụmụ ejima ya esokuzi fa akpọgo m nwaanyị ya emekwara anyị keke ya ya mere anyị keke ofu keeki ka a ga-eme ọha jos tinye aka fa kọtụ onye etu ọbụla etu na ke alụfa mana ụmụ edim ụbọchị anyị ga-emere ife ife dị aṅaa bụ ụbọchị faya si dadafa maka na faya akpụkwana ya akwadopụrụ m imere faya ọbụla bedo na nna fatide na ụmụaka ya chọrọ achọ ka ya jos mekanata afọ obere ife akwadoburo m na ụmụ m ya eme isi wiki a maka ha ya emecha exam next week mana maka ife ahụ isi ka m si amazi mma nke etu a sizie afọ a ji eme isi just ka atọpụ ya chịkọnatatu ya ka ọ dịtụ ugwu maa mma n'anya etu ọbụla ọ dị ama na eti enye etu ahụ ebe chesi ndị na ka nsi jebe ọ dịka na-ekwuzi okwu rinne mana ịma na ịma na etu ọ bụgo ife si bụ ibe rapụrụ ya rinna rapụrụ nụ ya ka mmetụ efe nke bụ kọstad biko nje agbada na kịta dịrọ m eziokwu cheta na m aṅụbere ọgwụ m taa maka arụ adị ọkwa m ka na-enwetachi onwe ma mara mma ma gwakwa unu aṅụ onye ya ozugbo ozugbo atikwe m one cube of sugar n'ime akamụ n'ime kọstad a maka ịma na ụmụ m echenjigozi milk ha na-aṅụzi pik 123 and pik 123 a nwa afa na-aṅụ ọ atọ ụtọ chaa imechezie nnifa a na-agba ọsọ ọ da-ekwezi feri so adanne m wee sị m na-efecha ya tụfa obere 1 cube of shuga n'ime nnifa mana ọ bụ mgbe ọbụla ah, ọ mgbe ọbụla ha bidokweribe nni ọfụma kịta nkwụsịkwa ya ọ maka kịta fada eri nri ọfụma ka fa ghara ife ife fa jide aka wee gbakwuo ọsọ iri nri nwa na-ekwu okwu ya ịghọtago ife nke efulobegokwe ọ tọbagokwa ụtọ ife a na-atọzikwanụ ọ na-atọzikwanụ ee eh? <laughs> nwaanyị Igbo looking fresh gg <laughs> na sị na m ma-echenwu mmiri a nsiri na ketụl biko nka njeshinye na gas ka ọ dị ọsịsọ na ife anyị eme akarịka kwa ịghọta the next day. Okay, ne. Ana biafuka. Mama, good evening, ma. Thank you so much. Uh, thank you, ma. Dear mm. ndị ọma na <laughs> happy sunday ada m nwanyị 7 years Dear Param na we wee 1 year wee mee otu otu afọ ihe bụ na oyibo diekpọrọ m na abụ wee mee otu afọ njem a bụ ije abalị ee ọ nna anyị ukwu bụ di m na ụmụ bụ ife si anyị kwado taa mbe m niile nọkwa n'ime ụgbọala di m ọma nwa a na-ekwu okwu ya nekwana ya sifa ka eke unu ma asụkwa n'oyibo ife a abụla ife oyibo ife a bụ ife igbo ngwa sụpụrụ ofe ofu aka ife n'igbo ka anọzi n'ime supu ofu ọka ife kwu ka ị na-eme <laughs> mma agbani fụ na ngositụlụ ụnụ obele ife chi ọ bụ na o m nnata nke ọla unu ka anyị si jee mana okwe m ee eh, mma akpọrọ unu anyị na-eme ife niile unu sokwara na-eri na-aṅụ ee eh, o nwekwara ka m si nọrọ mana agbapere ama ife onyonyo ahụ dịka m nwetara onwe m nsogbu adịra kedu ka ife nche n'iru dị afụkwa m ya n'anya ọ eh. masịrị m ọkwa ndị mma gwadụ m ka m si wee dị dịzịa ka ofu amusu a na-akpọ winch n'oyibo with <laughs> my ọkpọlọ ngwa <laughs> ka ọ dị ka ọ dị na anyị ya afụ mgbe anyị lụrụ ebe a ụmụ ọma ndị mara mma anyị anatagokwa anyị anatago I've washed off my makeup hmm, asụ m oyibo asapụgo m ife ntente tere n'iru ife njicha onwe m mma asakwa m arụ m ike adịrọ m abatanụ m kwasacha akpa gbaba n'ụlọ mee nri nye nwoke nchedo ụlọ m a na-akpọ sekuriti n'oyibo ndị be m onye ọbụla erijuchago ife mere m taa ozugbo anyị na-eru ebe ahụ afọ a na-ata m wee bido kpaa m nsị wee gbaba wee jekwa nyụsịa biko na ewe n'iwe wee gbọba wee gbọba agba na-agwa gị gbọsịa afọ wee wee ee anwụchago m taa o nwere ife fari ebe a nso n'ọnụ a fata azụ atara m fa e, pepe sup ọkụ ya eriro m aṅụ mmanya aṅụrọ m onwero nothing ọgbọ nye m shawama nye m shawama m mgbe ị na-ata nke gị ju mesi nye m shawama m ọ na-akọ ya ajụrụ ya ọ dịbazịa ka a na-achọ ka emechie mmemme anwa afọ anwa wee kwụsịzịa ka ọ kwụsịzi nwanne m m wee goro shawama na abụ ịbụọ ka ọ dị ka m wee nọọ n'ọfụma ka ọ dịkwa ka nọọ mmụmụkwa na ụmụazị a na-emere ife ọma akpọ bede tata ọ ya ka nnukwu nwa m na ha akwụ ebe a na-agagharị mgbe ọ na-eri nke ọkpọ ọkwa m fọ na-atakaba arụ na-asị m sọ ndo ndo efesara m vitamin c ka m wee chebe iru m maka ife ntemete ete ọ na-adị mma ọ bụrụ na o nwee ife ọka eme m etu a m gbara ya kịta o nyere aka chedie onwezi ife ya eme m ọkwa ka m gwu nna m abatago mma apụkwa kịta anyị ya afụ na echi ka m rapụ ịnọ n'iru ntaba ife akpọ shawama meburu na akpịrị ehe anyị ya afụ echi anyị ya ekwu echi ntasia kịta nke ọ sị na mpafa ararugo amazi m anya ya emezikwa ekpere abalị enwere ike mụ na ụmụ m emebezie tinye nyanwa ekpere ka ntagodunu wee nọrọ ọfụma na ọ bụrụ mgbu jizọs egbughị ebefe a atụrụ ime m nsogbu adịrọ ngwa na ụmụ ka ọ dị n'echi ọnụ chi ịbụrụ onye udi ngo bụ chi ka ọ dị echi bụ ọchị ngwa ụmụ ọma ka eke unu mee ndị mara mma n'ime chineke ọkwa ụbọchị ọfụ ọzọ taa ee anyị apụtago ụra achọrọ m ka m jefuo mọmi who to ọ bụrụ na unu ga-elota ọkwa ụbọchị ụbọchị na-abụọ gara aga ka m kwuru na m kwesịrị ije mana eje eze maka na ụmụ m ji eme isi ka njezie taa maka na niile ga-abụ echi ee eh, nrụzi ebe a ma eme ka ụnụ mara nnọkwụziela ebe a mechizie ihe onyonyo nke a mmalitere chukwu kwado ya ka ọ bụrụ na ihe onyonyo a masịrị ụnụ chukwu kwado onye ka ọ bụrụ na ọ tọrọ ụtọ ọ masị gị biko mee ka m mara detuo onye ebe anwa a na-ede ife ndị oyibo kpọrọ comment section ka anyị tinyezie ife a n'ife a na-eme mazi amanya ya na-emie kwa ụbọchị kwa ụbọchị agụrụkwa gụrụkwa emekwu ya na ọ bụrụ na ọ masịrị gị o mana ọ bụrụ na ọ masịrị gị biko kwukwuo onye ka mmalụ ka m si wee mee den reti enumunu amarọ m ife bụ reti na n'igbo mana kwupụtanụ ka ọ dị ka m si wee mee as nwaada igbo m bụ biko na anwa ama anwa in a scale of 1 to 10 kee ka ọ dị ka nsi mee ọ bụrụ na m meriri ọfụma biko mee nụ ka m ọ ọkwa etu a ka ndị onwere nnukwu ife eyi m slipas m burukwanụ akpa m achọrọ m ịma ma m emechara obere tiktok vidio before m pụba mana netwọk dị ka ọ na-ahịa m arụ ka nkajebegodo ngwa nke ọ dị na iru ebe anyị ya afụ Ooh, so hot. Hmm. Here, mommy don't want to enter my vlog. I'm not showing you. <laughs> I'm eating mommy's soup. Delicious ofe. Nhacheche from this is Igbo vlog. Oh, tegokwa nna ebe a. Ana m alacha ofe ma ọmịa. Mm. não Aşina kasılmam ya tavuğu. é kiçi yeter. Herkes gözüye tam metara gram okey. Kangoş koza. Opa ne hareketi? İşe adamı ama. I had a swell time. Now we're on this road, Mommy, we have Igbo vlog. Sụọ Igbo. não be anyị kelee m unu. Ị na pop bịa ka ọ azị m arapụ m na m na-alarụ ụlọ ọjụ maka o si egosicha m na m na-alarụ ụlọ ọjụ igbo a na-asọkwa na-asụ na-asụ banye n'ime banye banyechebe na-asụ ma ọ mm. mm. na-asụ ọ sị na ọ gosi a chere ọsị na chi ejigo Oh, ka m si ka nna anya ka m si ahụ mma akpọcha ọkpọ ọkpọcha ọkpọ <laughs> chesindị egonye ha kredit mma nara ha fon ahụ nwanyị n'ọfịa nwaomi nga achọrọ m imechizi ihe onyonyo anụwa n'ezie maka mechizie anya n'ọnụ igbo echefukwana ndị be anyị ngana ọ ga-adịrị anyị mma ise mm, anyị ga-adịrị na-abata abata ise mm, ajọ sị ka anyị kene unu enweghị nnukwu ihe na-eme ka anyị kene unu ka anyị gwa unu na anyị na anyị nọkwa na anyị nọgide gbam anyị ga-afụ mbọsị nta anyị nta ga-achụ oh! na owere nchi ha nweta ọfụma ma ọ bụ ihe megoro anyị udu blọg a na-asụ Igbo ọsọ kaị n'ọnụ ngwa na ụmụnne m ọ ya adị n'ọzọ nke ndị na-abụrọ ndị Igbo ya aghọtazi ma ọ mị ngwa ka anyị sị fa gị mbụ baịbụl anyị n'ọnụ Igbo ka ọ dị ka ọ dị ka chi fonu ka ọ bọọ